Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 10. Dialogue for Listening. Enyi nwoke, ole ebe post office dị? Ọ dị n'ime ahịa. Ole ebe ahịa dị? Ọla akụ ya akwụkwọ gọọmenti. biko ewela iwe amaghịkwana m ebe ya akwụkwọ gọọmenti dị ọ dịghịla ihu ji ime ihu gafee osisi ukwu a ọ dịghịla aka ịkpa imeele ekelele m gawanị Dialogue for practice with build-ups. Post office. Post office. enyi nwoke olee ebe post ọfịs dị enyi nwoke olee ebe post ọfịs dị ime ime n'ime n'ime ọ dị n'ime ahịa ọ dị ahịa olee ebe ahịa dị olee ebe ahịa dị n'akụkụ n'akụkụ ụyọ akwụkwọ ụyọ akwụkwọ or school school government ọdụla akụ ya akwọ gọọmenti biko biko iwe iwe iwe iwe iwe iwe iwe iwe eweliwe eweliwe biko eweliwe biko eweliwe amaghị nkwanye ebughị akwụkwọ gọọmenti dị amaghị nkwa n'ebu ya akwụkwọ gọọmenti dị ọ dịgịla ihu ọ dịgịla ihu ihu ihu ihu ihu ife ife ịgafe ịgafe gafee gafee osisi osisi ukwu ukwu jiri ihu ihu gafee osisi ukwu a ji ihu ihu gafee osisi ukwu a aka aka ịkpa ịkpa aka ịkpa aka ịkpa ọ dịghịla aka ịkpa Ọ dịrịla aka ịkpa. Imeene. Imeene. Ekelele m gawanị. Ekelele m gawanị. Dialogue for practice without build-up. enyi nwoke olee ebe post office dị enyi nwoke olee ahịa ọdụlụ ahịa olee ebe ahịa ahịa dị ọlaakụ ya akwọ ya akwọ gọọmenti biko ewela iwe amaghị nkwanye ebu ya akwọ gọọmenti dị ewela iwe amaghị ya akwọ gọọmenti dị ọ dịghịla ihu ji ihu ihu gafee osisi ukwu a ọ dịghịla aka ịkpa ọ dịghịla imeene Ekelele m gawanụ. Ekelele m gawanụ. Dialogue for comprehension. Enyi nwoke, olee ebe post office dị? Ọ dị ime ahịa. Olee ebe ahịa dị? Ọla akụ ya akwụkwọ gọọmenti. Biko ewere iwe, amaghị nkwara ebu ya akwụkwọ gọọmenti dị. Ọ dịghịla ihu. ji ihu ihu gafee osisi ukwu a ọ dịghịla aka ịkpa imeene ekelere m gawane Drill 10.1, the negative imperative. Biko ewela iwe. Unu. Biko unu iwe. nwanne m biko nwanne m ewela iwe ịga ahịa biko nwanne m agala ahịa njọkụ biko njọkụ agala ahịa enyi m biko enyi m agala ahịa iri nri biko enyi m erila nri ịṅụ mmiri biko enyi m aṅụ na mmiri

వికామ కామునామును ịkọ ede ike ama akọla ede unu biko onye akọla ede Part B n'akọla ede biko nị ịvụ n'avụla ede biko nị ịbụrụ n'avụla egburu biko nị Ezo. Unazere egburu biko ne. Epe. Unazere epe biko ne. Re. Azụla epe biko. ịkwụ ego akwụla ego biko ịlụ uyo alala uyo biko ifu ehi afụla ehi biko ịzụrụ akwa azụrụla akwa biko ịnọdụ nga a anọdụla nga biko ịgụ akwụkwọ agụla akwụkwọ biko Drill 10.2 The Perfect Form Useful Word Ụra Ụra agụla m ịhụ dọkịta unu unu agala ịhụ dọkịta Chinyere. Chinyere agala hụ dọkịta. Iji iche echiche. Chinyere ejela iche echiche. Ha ejela ha iche echiche. nwanne ha nwanne ha ejela iche echiche nri anụ nwanne ha eriela anụ ndị ọbịa ndị ọbịa eriela anụ ịbịadụ ndị ọbịa abịadụla ịgado Enugwu ndị ọbịa agarụla Enugwu Chidi Chida agarala enugwu ego akwụkwọ m chida agụọla akwụkwọ m nne m nne m agụọla akwụkwọ m ichu ụra nne m eteela ụra ya o teela ụra echere ụra njọkụ njọkụ etela ụra ịkwụ ego njọkụ akwụọla ego unu unu akwụọla ego Review drills. Review drill 10.1, a substitution transformation drill, affirmative to negative with re. Ọ akwụkwọ. Ọ mara akwụkwọ. gị ọ ma gị ọ maghị gị mụ ama m gị amaghị m gị ịchọ Achọrọ m gị. Achọghị m gị. Ịfụ ezi. Achọrọ m ịfụ ezi. Achọghị m ịfụ ezi. anyị anyị chọrọ ịfụ eji anyị achọghị ịfụ eji ị nọ n'uyo anyị chọrọ ịnọ n'uyo anyị achọghị ịnọ n'uyo achọrọ ha ịnọ n'uyo achọghị ha ịnọ n'uyo inwe enwere ha uyo enweghị ha uyo unu nwere uyo, unu enweghị ụyọ ishi unu shi uyo, unu eshighị ụyọ ya oshi uyo oshighị uyo iwu, awụ uyo iche echiche o chere echiche o cheghị echiche Review Drill 10.2, a substitution transformation drill. Questions with affirmative and negative answers. Ọ ga ije ahịa? Ee, ọ ga ije ahịa. Ọ dịghị, ọ gaghị ije ahịa. ịzụ ọ ga-ịzụ ahịa ee ọ ga-ịzụ ahịa ọ dịghị ọ gaghị ịzụ ahịa ị nọ n'ahịa ọ ga ị nọ n'ahịa ee ọ ga-ịnọ n'ahịa ọ dịghị ọ gaghị ịnọ n'ahịa isi ahịa ọ ga isi ahịa ee ọ ga isi ahịa ọ dịghị ọ gaghị isi ahịa agaghị isi ahịa ee agaghị isi ahịa ọ dịghị agaghị isi ahịa jeku mmiri ejegha eku mmiri ee ejegha eku mmiri ọ dịghị ejeghị ha eku mmiri unu unu ji eku mmiri ee anyị ji eku mmiri ọ dịghị anyị ejere eku mmiri ịṅụ e Unu ji aṅụ Ee, anyị ji aṅụ Ọ dịghị, anyị ejighị aṅụmmiri, mmiri. Mmi. Unu ji aṅụ Ee, anyị ji aṅụ ọ dịghị anyị jere aṅụ mmiri gị ị ji aṅụ mmiri ee eje m aṅụ mmiri ọ dịghị ejeghị m aṅụ mmiri ịzụ Ijazi ummi? Ee, eje m azụ Ọ dịghị, ejeghị m azụ Ịbịa nga a? abịa nga Ee, eje m abịa nga a. ọ dịghị ejeghị m abịa nga ịchọ ị chọrọ ịbịa nga a ee achọrọ m ịbịa nga ọ dịghị achọghị m ịbịa nga ya Ọ chọrọ ịbịa nga? Ee, ọ chọrọ ịbịa nga. Ọ dịghị, ọ chọghị ịbịa nga. Ịnọ. Ọ chọrọ nọ nga? Ee, ọ chọrọ nọ nga. Ọ dịghị, ọ chọghị nọ nga Amakọ. Amakọ ọ chọrọ ịnọ nga a? Ee, ọ chọrọ ịnọ nga a. Ọ dịghị, ọ chọghị nọ nga a. ishi amakoshinga ee oshinga ọ dịghị oshiri nga End of Unit 10.